ndị Galeshia isi nke anọ ma asị m na ka ogera onye nketa ahụ nọ ka nwa ọhụụ ọ dịghị iche n'ihe ọ bụla n'ebe oru nọ ọ bụ ezie na ọ bụ onye nwe ihe niile kama ọ nọ n'okpuru ndị etinyere ya n'aka ha na ndị na-achị ezinụlọ ya ruo oge nna ya buru ụzọ kaa aka otu anyị onwe anyị kwa mgbe anyị bụ ụmụ ọhụụ ọ bụ n'okpuru ihe osisi mbụ nke ụwa ka ejidere anyị dịka oru ma mgbe oge ahụ zuru Chineke zipụtara ọkpara ya onye a mụrụ site na nwanyị onye a mụrụ n'okpuru iwu ka ọ wee gbapụta ndị nọ n'okpuru iwu ka anyị e wee nata ịdọka ụmụ ndị ikom ahụ ma n'ihi na unu bụ ndị ikom Chineke zipụtara mmụọ nke ọkpara ya baa n'ime obi anyị na-eti mkpu aba nna ya mere ị bụghị oru ọzọ kama ịbụ nwa nwoke ma ọ bụrụ na ịbụ nwa nwoke ịbụkwa onye nketa site n'aka Chineke otu ọ dị mgbe ahụ ebe na-amataghị Chineke unu bụ oru nke ndị na-abụghị chi dịka ha si pụta n'ụwa ma ugbu a mgbe unu maworo Chineke ma ọ bụ nke bụ eziokwu karị unu bụ ndị Chineke maworo unu si agha chigharị ọzọ n'ihe osisi mbụ na-adịghị ike na-enweghịkwa ihe ọbụla nke unu na-achọ ibu oru ha ọzọ ọhụụ unu na-elezi anya idebe ụbọchị na ọnwa na oge na arọ ana m atụ egwu unu ma ọ nwere ụzọ ọbụla m dọgbuworo onwe m n'ọlụ na-arụ unu n'efu ụmụnna m arịọ m unu na onwe unu ka unu dị ka mụ onwe m n'ihi na mụ onwe m mekwara onwe m ka m dị ka unu onwe unu unu emeghị m ajọ omume ọbụla ma unu matara na ọ bụ n'ihi adịghị ike nke anụ arụ ka m ziri unu ozi ọma na mbụ unu akpọghịkwa ihe dị na anụ arụ m nke bụ ọnwụnwa n'ebe unu nọ ihe efu ọ sọghịkwa unu oyi kama unu n'ara m nke ọma dịka mmụọ ozi nke Chineke dịka Kraịst Jizọs olee ebe ọ dịkwa bụ ọkpụkpọ unu na-akpọ onwe unu ndị ngọzi dịrị n'ihi na agbaara m unu ama na ọ bụrụ na ọ bụ ihe unu pụrụ ime unu ga-aghụpụtaworị anya unu nye m ya mere aghụghọ m onye iro unu n'ihi na ana m agwa unu eziokwu a were obi na-anụ ọkụ chọọ unu n'ụzọ na-adịghị mma ma a na-achọ imechibido unu ụzọ n'ezi ka unu wee were obi na-anụ ọkụ chọọ ha ma ọ dị mma ka e were obi na-anụ ọkụ chọọ unu n'ihe ọma mgbe niile ọ bụghịkwa naanị mgbe m nọ n'etiti unu ụmụntakịrị m unu ndị ime unu na-eme m ọzọ ruo mgbe a ga-eme ka ụdị kraịst dị n'ime unu ọ ga-adị m nọọ mma ma a sị na apụrụ m ịnọ n'etiti unu ugbu a na ịgbanwe ọlụ m n'ihi na enwere m obi abụọ n'ebe unu nọ gwanụ m unu ndị na-achọ ịnọ n'okpuru iwu unu adịghị anụ iwu ahụ n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ na ebraham were ụmụ ndị ikom abụọ otu site n'oru nwaanyị ahụ otu sitekwa na nwaanyị ahụ nke were onwe ya ma ọ bụ n'ụzọ anụ arụ ka a nwa nke sitere n'oru nwaanyị ahụ ma esitewo na nkwa mụ nwa nke sitere na nwaanyị ahụ nwere onwe ya ma e were ihe ndị a maa atụ n'ihi na ndị inyom abụọ ndị a bụ ọgbụgba ndụ abụọ otu si n'ugwu Sinai pụta na-amụ ụmụ nye n'oru nwaanyị ahụ bụ Hega n'ihi na Sinai nke a bụ ugwu dị na Arabia ya na Jerusalem nke dị ugbu a bụkwa n'ihi na ọ nọ n'oru ya na ụmụ ya ma Jerusalem nke dị n'elu nwere onwe ya ya onwe ya bụkwa nne anyị n'ihi na edewe ya n'akwụkwọ nsọ si ka obi na-atọ gị ụtọ nwaanyị aga nke na-adịghị amụ nwa tiwa mkpu ọṅụ tikwa mkpu gị onye ime na-adịghị eme n'ihi na ụmụ nke nwaanyị arapụrụ naanị ya dị ọtụtụ karịa ụmụ nke nwaanyị ahụ nwere di ma nye onwe ụmụnna m bụ ụmụ nke nkwa dịka Isaac ma dịka onye a mụrụ n'ụzọ anụ arụ sogburu onye a mụrụ n'ụzọ mmụọ nsọ mgbe ahụ ọbụna otu a ka ọ dị ugbu a otu ọ dị gịnị ka ihe deworo n'akwụkwọ nsọ na-ekwu chụpụ oru nwaanyị a na nwa ya nwoke n'ihi na nwa nwoke oru nwaanyị agaghị eso nwa nke nwaanyị ahụ nke nwere onwe ya keta ihe n'ihi nke a ụmụnna m anyị abụghị ụmụ nke oru nwaanyị kama anyị bụ ụmụ nke nwaanyị ahụ nwere onwe ya